mmadụ o nwere ike ịnapụ mmadụ ibe ya akara aka ya ọtụtụ mgbe ka ndị mmadụ na-asị na onye dị etu a anapụgo ha akara aka maọbụ na onye dị etu a anapụgo ha akara ka ajụjụ m bụ mmadụ o nwere ike ịnapụnwu mmadụ ibe ya akara aka ya akara aka gị maọbụ n'ọnụ oyibo destini gị adụghọzi ka o si wee dobo na mbụ maọbụ n'onwego ka o si wee jee maọbụ n'onwego ka ife si wee kpaa ya aka ngwa gee ntị enwere ụzọ ife na-abọkwe na-eme na akara aka mmadụ ama nduzi ka o si wee dị ife na-ebute ya ka nkụ mana anyị ga-enebanye anya n'ụzọ ife na-abụ ma ọ bụ ịtọ ka anyị bie ya nkenke nke mbụ bụ ife mmadụ mere eme mmadụ nwere ike ijelu mmadụ ibe ya ije ọjọọ wee mee gịnị wee mee ka agamnihu ahụ ị inweta n'ahụ a maọbụ n'izu a o mee ote aka mgbe ahụ ọ bụrụ na ife ị na-eme na-agabụ ọfụma ọfụma ọnụ katazie ọdịzịa ka ya bụ ife a na-akpụ ụkwụ ọdịka ya bụ ife a na-adachighi azụ enwere ike ọ bụrụ na ị bụ onye na-abụ ife mee gị ịtọ na mkpesa ikpesara okeke oke afọ tupu ikpesacha ịmara ife na-eme ya bụ ife a na-emebi na-agawanye n'ihu ọzọ dịka nwanne ya nwekwara ike ibute ụdị ife a bụ nke si na mmụọ ife mmụọ melu maka mbụ na a na akwụ ife si na mmụọ ife si na mmụọ ọ dịka ya si na na o nwere ife ọzọ pụrụ iche dị na ya ngwa gee ntị n'oge gara aga n'oge gara aga ka ndị nna nna anyị ha gabigara ụdị ife a ọtụtụ n'ime anyị na-agabiga n'oge ugbu a nke mbụ n'ife ọmụmaatụ o nwere ndị bụ na ndị nna nna anyị ha n'oge gara aga ọtụtụ amụtaghị nwa ọtụtụ mụtara otu ọtụtụ mụtara ịbụọ ha wee jegide ije wee jepụta nke a na-akpọ akwari ọmụmụ ha wee mee gịnị bido wee mụba nwa ọtụtụ n'ime ha ife bịara ha ike ha wee jegide ije wee fibe mmụọ eji wee zọta ngwuru mmụọ eji wee zọta ngwuru na-adị n'ụdị na ụdị ọbụla nke ndị bụ unu ji zọta ka nke ndị bụ okeke ji zọta nke ndị bụ unu nwere ike ọ bụrụ na ife ndị bụ unu ji wee zọta ngwurugwu na isi unu ama ntọ na mba edozie nya bụ ife n'eziokwu eziokwu ọ bụrụ na ịtọ anya ana n'oge gboo gboo gboo mgbe ị kara mpe ị ga-afụ na ọ na-esi ike ife ike eme onye si n'ezinụlọ ezinụlọ ụnụ efe ike eme ya n'ezi ka ife si n'ike na ya bụ onye ga-anata mana n'oge ugbu a ọ dụzia aka ya sị ịchọkwuzi okenye na ezinụlọ ụnụ maọbụ na agbụrụ ụnụ ịma mfụzi kedu ife kpatara ya e ego ya bụ ife o nwere ndị bụ na nke ha bụ na ife ha kwuru obu ka ife esi ka ike na agụụ ama ngụnata ha ọ ya bụ na ụfọdụ ndị gị na ha ga-abụ ha nọlụ isi na onye a amaghị ife dị n'ọdịnala na ọ nọrọ onwe ya na onweghị nke ọ na-eme na ọ na-ejesi ụka ike ma ọ bụ na ọ naghị ejesi ụka ike ọ naghị esokwanụ ndị ọdịnala na ọ nọrọ onwe ya mana ife na-agara ya ọfụma ị na-ataji iri anya ọ maka na ife ha ji wee fibe ngwuru na-ekwurie n'ohe oge gboo na ka ife si n'ike na ezinụlọ ha ma ntanata ọfụ ije na jiri anya maọbụ na-enejeri anya ikekwa ọ bụrụ na nke ha ka dị na-emebibeghị ya bụ ife wee ka na-echekwa ya mana ndị be nke gị emebigo nke ụnụ ya bụ ife wee buru agha wee chigata ọ ife dị etu a na-ebute na mgbe ị na-etonite ezinụlọ ụnụ ka ọ na-eme ọfụma anọkatazie mgbe onye ọbụla bidozielu kpọba ee eh, nke ha ajọ ife ajọ ife ajọ ife ifu ife wee mee gịnị ife wee na-abawanye ụba site n'ife isi ike ife ndị a dị iche iche nwere ike ibute na akara aka gị ahụ adụghọzi ka isi chee ya ọzọ ka nwanne ya bụkwa nke gị nwa ji aka gị wee metala onwe gị maka na a na-abụ a na-ekwu ife mmeta nke aka nke emetara n'ezinụlọ dị ndị nwa dị ife a wee werukwa aka gị na-emetala onwe gị n'elu nke agbụrụ unu metagoro emeta ya bụ gị bụ onye na-ele m anya cheke na echiche kere ụdị ndụ ị na-ebi ka ị malụ n'eziokwu eziokwu nọ nke iji aka gị wee metala onwe gị na ọnya debegoro gị n'ebe ị nọ ka ọ ka ha m otu a n'ọnụ maka na ekwurekwu ahụ nne ada adandigbuo bụ afa m inwe ajụjụ deelu m ya na igbe eji ezisa ozi nyere m aka pinye aka na akara ịfụnanya zọnyere m ụkwụ na ngalaba okwu ma tụsaalụ m ozi a ọnụrụ ube nwanne ya agbachikwa na nkịtị ma ga-enyekwa n'aka ga-etinye gị na nsogbu